gọzie ya mee karịa anyị ka ị ga-enwe ike na-aga n'ihu na-ekwukwarụ na nkwa na otu uruchi wee nọnyere anyị na ọchịchị nke anyị chịrị mekwa na e, otu ndị Igbo na Spen a na-anụta ha ha anụ na Spen anyị jichikwa otu anwa na-agba mbọ karịa maka ụna mmanụ onye na-achọ ọchịchị mgbe ụfọdụ na-enwe a lot of e, liabilities a sị na ọkụ ọkụ ụkwa anaghị ekwarịrị gaa ije so duto ọtụtụ ihe anyị nwere anyị eme o nwere lot of things anyị nwere ike ime ka ị ga-aga n'ihu anyị emenwu ihe ya mana otu anyị nyere otu na na-ala ezumike ugbu a ka anyị ga-enwe ike nọrọ kpata arụmarụ were amamihe chineke nyere anyị na-ebunye ndị nke na-abanye abanye na aha ha aja n'ukwu ka ha nwee ike mee ka ihe ndị Igbo na-eme na spen na-aga n'ihu karịa ka ọ dị n'ụbọchị tata Igbo ekele m unu Igbo rienu igbo mekanụ ọ bụ onye a nyere anyị ebe anyị nọ na-eme mmemme n'ụbọchị taa ee o anyị ya fri nri anyị na-eri onye a anyị fri Hola. Hola. Hola. a ga-ekwu a ga-ekwu ọ ga-akọwa fọst a ga-ekwu Muchísimas gracias. Muchísimas gracias. Thank you very much. Gracias. Thank you very, very much. Ah, buenas noches, eh, señor. ¿ya? Muchas gracias. Eh, queremos dar las gracias a este señor para dejar esta sala para nosotros, para esta reunión. Y él ha preparado todas las comidas y las bebidas que, hemos han bebido hoy. Muchísimas gracias, ha Sido un placer. Muchas gracias. gracias. ndị Igbo Chukwu gozi unu ihe niile unu mere Chukwu eleta famili unu anya leta ndị Igbo anya mana onwere ihe na-ayụ unu ọ nwere okwu unu today onye chicha ya gbara ọsọ am charging you people today any of you who will not be re-elected will continue to support Ega spend. Enwere end to everything. the fact that onye echiche of ọsọ we end today chukwu ga-agba unu ume to support ndị na-abịa wisdom unu nwere adị unu nwere unu ga-feed ya in to the new administration and mgbe oge dụrụ aga m enye advice ka e nwee committee of elders ndị chịrị achị before who left they will come back ihe gbasara igbo a na-agbalị ọsọ igbo biko obi dara onye chịcha onye ohere onye ọzọ abata m detụrụ binyere aka dị mmadụ ịsaa mmadụ ịsa anwa ihe anyị nwere ebe a bụkwa ịsa anwa ọ gafere so gwa anyị ihe iji frank Frank. Two. Frank. ozi anyị na-enweta mere ka anyị mata na Mr. Frank nwere atụmatụ ịtọ Emeka Emeka Emeka Emeka ozi anyị na-enweta atụmatụ ịnọ ha abụọ ịnọ na ịtọ mkpụrụ iwe ọchị ha abụọ ha gbara mbọ nwere ihe na-ewute mmadụ na atụrụ elekshọn ofu onye etu adịghị saa ofu onye nwe isi onye nke ọzọ enwe ofu mana unu n'anya ofu onye ga-emeri biko achọrọ m ka ndị niile onye nze nwanne anyị nwoke unu ka anyị kwụrụ ọtọ kpọrọ ha abụọ aka these are winners They win today Boyega, ịga oh, ọ like chairman the difference was very very little therefore I am the two Igbo leaders daalụnụ biko ụlọ etu anyị siri na n'afọ a

ndị Igbo obi dị m ụtọ n'ihe mere ebe a taa na mbido ana m ekele chairman onye isi oche ndị Igbo na Valencia dupụtara m ije maka otu o si kwado m throughout my period as the secretary general ega ruo has been supportive ana ekele maazị chief victor ojeli dị a na-ekele nri nne na-ekelekwe ndị Valencia Igbo Improvement Union Valencia na their support na-ekele onye isi oche the national president chief sir Chris Ofodile he has not been only a leader he has been a friend and a brother ọ the highly regrettable na ọ nọghị ebe a today witness a mere but asị Chineke Go ya, gwọọ ya ka nwoke gbakere ọsịsọ Jesus. Jizọs na-ekele ndị ga members of of the executives and all the regional leaders support anyị throughout our administration and na-ekele everybody na-ekele the electoral committee na-ekele the host region Malaga All of Malaga takes all it takes to produce the president mana o nwere understanding Ainwere that uh, made it impossible for Malaga to produce, to, to field a candidate now. An ekele ndị Malaga dị nne, Odogwu, Anụkwa Manoy, ya gaziri gị. So, na-agakwa n'ụlọ, na-ekele nwanne m nwoke, Igwe Ọkụzụ, He has been a comrade. I know at the same rate. If I, I like that Madrid embassy and a jam through Nigerian Federation. Thank you so much. Thank you. Congratulations. Ịka m na-ekwu dịka anyị si kwekọrịta taa na ụlọ onye ọchịchị agha gbafuo aka m nọkwa mte ịga nukwu echi ịgaga na-aga n'ihu Igbo mma mmanụ Igbo kwezonu ee n'ịgwa gị eziokwu ife mere mma ka a na-akpọ nwa mma a sị na ebe nwanne na nwanne na-erikọ nri na ada amụta ife e mere ife a gosi na ị ga-egwuru ogo to a certain height eh, eh, ekenere m ndị niile bụ ebe a today na-ekelekwa my regional president bụ Magnus Alvarez ama de na-ekelekwa ndị pamadi mayoka niile na sọpọtụ ha nye m wee rọpụta m sị m nọchite anya wee na-ebunyekwa ndị ịga niile ofe na onyeisi anyị bụ ọnọrebụl e, e, ọfọdụ na-ekenekwa onyeisi anyị bụ e, Europe niile bụ Sir Oliver Nwankwo ọ ga-adịrị onye ọbụla na mma n'aha Jizọs ee ife unu nyere ya ka ndị oyibo na-akpọ huge responsibility and mụnwa mana m ga-emenwe and ana m ekwu unu nkwa na m amaghị disappoint ee eh, ndewo ndị Malaga ana m ekene unu maka na dike siri ọra ọra ericha ọkwa onye bụ ezigbo mmadụ ka na-aba abata bie a na-etinye aka n'ọkụ na-enwelu unu mere ọfụma ihe unu ji e, eko ọmaka unu ọ ga-adịrị unu na mma ụmụnne anyị ndị si eh, Australia UK wee bịa ma naijiria ma ndị swiss ma jamani anyị ụlọ ekene unu ncha niile ọ ịfụnanya unu fụrụ igbo ka unu ji rapụ ihe niile unu na-eme wee bịa ka unu nọnyere anyị jehova ga-anọnyere unu ndị unu ndị si unu baị baị ga-asịkwa unu nọ ọ ga-adịrị unu na mma n'aha jizọs ee eji m ohere na-ayọkwa na-ekene nwanne m nwoke bụ frank he's been a bosom friend mụ na ya lụkọrọ ọchịchọ m fat ọ wezụga mụ na ya ị ga-enwe ike m nwoke ele mana ọ na-alụ nna asị nwa jisi ike ọ na-asụkwa m jisi ike anyị na-eme ya anyị megide wee nuo ebe a taa o wee dapụta na mụ na ya ga-akwụzi zọọ ya ihe na ịfụ ka anyị zọọ ya otu aka ọchịchị kwesịrị isi na-adị ọ bụrụ tigbo ozugbo andị mụnwa na-ayọ ndị ịga niile ọ bụ na ọ ga-adịkwa pọsịbụl anyị nyanwa bụ frank ọ nwekwa na oge so m rụọ ọrụ my hand did go through to welcome him. because I know what he can do. He's ah, a good See my advice. Oh. That is year one. Now I called it. I'm not going to My hand. onwe n'iwe eme everything n'usoro n'usoro chineke họpụtara ndị a today ọ bụrụ anyị nwa o onye kpere ekpere bifọ aga m ayọ ka onye kpeela ndị ekpere but anyị ga-akọmiti ha n'aka chineke to lead them ịgara igbo ozi adịrị ofele aga m ayọ onye kpere ekpere bifọ biko ka ọ bịa ha ndụlụọ dis people n'aka Chineke ka Chineke nye ha dị wisdom biko onye ọbụla nwe ndidi biko di anyị n'aha nke na na na anyị ekpe n'aha Jizọs chukwu onye na anyị ekele gị maka na ị chukwu anyị kere maka ihe nọnyere anyị anyị wee mechie mitin na nwee udo mepụta ya ọmịa nnukwu ya n'ụbọchị tata anụ chineke eze n'igwe na ekele n'ihe niile ị gaghị eri otutu mmadụ agaghị eri otuto so ịka otu na-adịrị anyị ekele gị n'aha nwa bụ jizọs kraịst bụ onye nwe anyị ha jirekwe ndị ahụ nke kpọpụtara ka ha duo anyị tupu a mụọ ihe ọgụ na ha ga-alụ ọrụ maka solomon yọrọ ga amamihe papa anyị na ya ga amamihe n'isi ha arụ ike ka anyị na ya n'isi ha ezigbote obi na obiọma ka anyị na ya n'isi ha chineke o nwere akọ natụ ha kpọrọ nwa akọ natụ ha ka ọjọọ ga-akpọnwụle onye ọ na nke gbagha mgbe obodo onye a ga-adaliri chineke anyị bụ ndị igbo ụmụ gị kwesịrị na-asị gị nna bukwere ha ụzọ kpara ha azụ ofu na mbata ha ga-adịgide chineke ụkwụ agaghị akọ ha jehova nke ha ga-eme ọ ga agazi ha biznes ha ga-amọtiplai ezinụlọ ha ga-achụpụrụ chineke ha ga-achịsi ị ga na-enwe ahụ na-ebu ike chineke ekele ma kwado echekwebe ha n'aha jizọs maka ndị a na-achị ka ha dukwa anyị ka anyị kwado ha ọfụ ọfụma anyị were obi a na mmụọ wepụrụ ha ka ha mịpụta mkpụrụ otu anyị kpere ka ọ ga-adị n'aha jizọs anyị ekpuchi ya n'ọbara jizọs anyị ekpuchi onye nọ n'ebe a n'ọbara jizọs aha nke nna ha ah, ebere phone qui pique parce que yeah le phone là yeah phone qui want to drink off c'est good yeah we stand okay good because one minute eh bere yeah yeah yeah yeah man information eh yeah yeah yeah